olugolo a na-ebulikwa mmadụ elu mma. onye mee nke ọma ebulie ya elu tinyegide nke o ji na-aga n'iru biko ka anyị gbakọ kịta wee kelee Netan eze ị ga-adị eziokwu ọdịnala bụ ụzọ ndụ ịma na o nwere olu na-eti mkpu na-asị ụmụ Igbo chegharịa

pukulo ụkada mmanụ ụbọchị tubele fegekpe etadịsị n'ọma mgbe. ee ụtụtụ ọma na ụmụ ọdịnala Igbo anyị abịakwanụ n'oge awa nke eziokwu oge anyị ji awa eziokwu niile agba nke ọ bụ mụnwa bụ Ogbuefi Eze-Ana Ugochi tubele na-anọ n'isi n'ụbọchị tata bụ ụbọchị eke asị m na eke ya eketara anyị ihe ọma ma kepụrụ anyị ihe ọjọọ asị m na akakaka anyị amaghị na jijiji anya amaghị asị m onye ihe ọjọọ ya eme anyị ya ma onwe ya asị m onye fụrụ anyị cheta nwa ya nwụrụ anwụ sị ka ihe mere nwa ya nwụrụ anwụ me anyị asị m na ọzọ ya anwụ ee anyị sị m na anyị ga-ejere obodo na anyị ga-adakwaziri obodo ee asị m osisi fụrụ anyị na-atụ ufe na ufere ya amapụ ya ọnụ ee asị m na ihe ọma dị n'elu na ọ ga-adara anyị na ọdịnala na ọhịa epuru anyị kụwa were anyị ha wee fụ ya gazie isiokwu anyị ji wee bịa n'ụbọchị tata bụ consultation ihe niile ị kwesịrị ịma gbasara consultation ịgba afa onye ma bụ isiokwu anyị ji wee bịa n'ụbọchị taa akantie you gee ntị ma gee ntị nke ọma ihe amụtarịrị something ga-echenji ya life for good then ka anyị gaba n'ihu na nkụzi anyị ji wee bịa maka ndị ọ bụ taa bụ izi ha na-afụ m na soshal midia afọ mgbe efi eze na Ugochi tubelu na Oraifite eh, abụ m onye isi nchụaja ngochi tubelu ọdịnala temple anyị na-agba afa gbaa afa miri emi n'ụkwazị ọrụ mmụọ dị iche iche abụghazị m onye isi nchụaja n'ụbọchị tubelu ọdịnala tempụl ya nakwazi onye isi nchụaja na ọdịnala restoration prayer ministry ya nakwazi onye mgbasa ozi ọdịnala igbo so you can call me an ọdịnala evangelist i will answer my mission is to help people live better life n'ụbọchị tata nkụzi anyị ji wee bịa n'ụbọchị taa akụwago ya mana ọkwa dị mkpa echefuna na aja anyị na-achụ kwa ọnwa kwa ọnwa na-aga n'iru yes aja anyị na-achụ kwa ọnwa ọbụla na-aga n'ihu ndị niile sonyere na nke ọnwa septemba ga-enweta ihe onyonyo na wasapụ ha maka nchịkọta ya ụbọchị ikpeazụ n'ọnwa septemba denụ nke ọzọkwazị ọkwa dị mkpa ekelego m eh, friends of the temple na children of the temple na ndị enyi anyị niile ndị bịa nọnyere anyị na mmemme anyị mere iji wee celebrate ya mmụọ na abụ apụ ihe ji na nchagbu ya nakwazi oriri ji Ogbuefi Eze-Ana nke anyị melụ yesterday den na-ayọkwazi Chukwu Okike nke pụrụ ime ihe niile ka ọ gọzie nwoke ma nwaanyị ndị niile bịara ya bụ mmemme na ndị obi ha dị na ya bụ mmemme mana ha enwere ike ịbịa uru ya nakwazi ndị nyere nkwado na ụdị dị iche iche ma nkwado ego ma nkwado ụdị dị iche iche iji fụ na ya bụ mmemme gara ọfụma I can tell you ndị egwu niile anyị kpọrọ mmadụ ịtọ ndị egwu niile anyị kpọrọ fat ọ mmadụ ịnọ pafọm yesterday <laughs> emesịkwa ị ga-afụnya bụ ihe onyonyo na eziokwu tv Chinaza Igbo na ya ọ bịara live e, ije nwa mma ọ nọkwa live eze nwaanyị mmiri akụ ọ nọkwa live e, cpec pafọm that day <laughs> so ekere gị ụmụ niile then ọkwa ọzọ dịzi mkpa bụ ọ bụrụ na niile esonyela anyị na nkụzi a shia ndị gwa ndị mmadụ maka ya nke ọzọ ọbụla. bụla ọ bụrụ na ị chọrọ isonye na aja anyị na-achụ kwa ọnwa kwa ọnwa n'isi ndị oru na ndị nọ n'Igbo nke ọnwa ọktoba ndị mmadụ ebe ukube gị aja mbuli elu aja ịpụta ihe aja esikọrọ na ebuli ọtụtụ ndị mmadụ elu ị nwere ike isonye na aja n'ebe ọ bụla ị nọ na nsọtụ ụwa dum echi isonye na ihe ị ga-eme ya fọwọdụ ya three prayer request then make donation token to the account number echatizie m na WhatsApp ka m gwa gị ọda details anyị need from you in order to book you ihe anyị na-eme bụ na anyị na-epresent ya prayer request debie na altar na-aga ọfọ na-achụ àjà kwa ụbọchị kwa ụbọchị n'isi gị throughout the month it works like magic I can tell you o nwere ndị na-esonye na aja since almost two years anyị abụrụ ndị na-esho testimony na social media maka ọ dọrọ necessary but I can tell you na ike dị na aja na-achụ n'igwe isonye na ya chacha m na WhatsApp 0813 8243 871 I repeat 0813 871 yes ihe ị ga-eme bụ ịkpọ ya bụ nọmba ma na bụrụ isend WhatsApp meseji ya ị ga-enwetarịrị ụsa ngwa ngwa ọ bụrụ na mee respond my PA will respond onye ka anyị gwenye onye bụ nọmba den nke ọzọzi bụ ọ bụrụ na ị na-esonyere m n'eziokwu tv mana ịlaikiri nkụzi ị na-anụ kịta mana ị chọrọ ka ị nụkwa nkụzi ọzọ jee na ma YouTube chanel efi eze na Ugochi tubelu na Oraifite ka ị wọchịa ya ọ bụkwa ndị na-awọchị anyị site n'eziokwu tv o wee nwee Nollywood ị ịwọchịrị na chanel a ịchọrọ ka ị wọchịa ọzọ ọ bụ na English movie jee na Ugochi Tubelu movie productions ọ bụ na Nollywood movie Igbo jee na eziokwu TV Nollywood movies ọ bụ na mmemme ndị ọzọ dị iche iche na-afụ na eziokwu TV jee na eziokwu TV na YouTube ịwọcha ya den nke ọzọzie wee chefukwa na ọ bụrụ na ị nwere onyinye maka ime ihe ejije Nollywood echefukwa ịbịa awa ọdishọn bụ na ọnụ. 26th of September ka anyị gabazie n'iru gịnị bụ ịgba afa <clears throat> gịnị bụ ịgba afa afa bụ na Aleman language ma akọwa ya etu ọ ga-esido gị anya ịgba afa ahụ simple means consulting the medium consulting the the other region ya ma bụ ịgba afa ọ bụrụkwa taa ka ịgba afa bidoro ịgba afọ bido from the ancient time yes ije n'akwụkwọ samuel ị ga-afụ ebe ọ kọrọ akụkọ maka king sọl mgbe sọl bụ king of the ndị juu the israelites mgbe anwa ọ bịara ọ bụrụ eze mana maka ihi na ọ bụ eze mana o mere ofororo normal prosesi na-eme ihe chukwu okike chọrọ dịka iwu o nyere ha na ife ha na agaghị ime ka o wee bụrụ ha nna ụmụ Izrel wee bido na-enwe ihe mpịawa azụ ihe nyocha ọka nke ọrụ gị akụkọ a mụ na m chọrọ ka isi n'ihe ịma wee kụziere gị ihe ndị ma nkụzi m na nna alaiki ihe ọmụmatụ ihe nji amaatụ bụ abụrụ nọ Bible wo the greatest spiritual book no enwere other spiritual books site na dị iche iche ndị ọbụla nwere nke ha nke ebiri nke ndị juu a na-ekwu maka ya ndị Izrel ahụ Tora ọhịa na-akpụ ya Baịbụl bụ nchịkọta harmonization ndị Europe ndị Rom merụ site n'ije na Tora were nsọ ụfọdụ nkụzi werekwado ụfọdụ nkụzi si na some of the ancient books ma ama bụwasị afịa kịta wee harmonize ya ndị ha chọrọ wepụ ndị ha wepụrụ ewepụ tinye ndị ha tinyere etinye ka o wee sutuo ihe ha chọrọ wee chịkọta ya ọnụ kpọọ ya baịbụl mana ihe njicha ndị abụ ndị na-ekwu okwu adịmasịtị baịbụl bụ na esi na-esi n'ihe ịma kụziere gị ihe ịmaghị ọ bụrụ na akwụkwọ otube other spiritual books ịgụbara it doesn't make sense because you flow ọkwa eziokwu ya ka anyị wee chọọ ka anyị uzuo ihe ịma wee kụziere gị ya so echefukwana na ndị ọdịnala nwekwara baịbụl nke ha akpọrọ nkọmi nkọmi yes ọ n'ụka ọdịnala Godian religion yes otherwise known as Godian religion ụka ọdịnala ha nwere akwụkwọ nsọ a na-akpọ nkọmi ọ bụrụ na ka m bịara ikwu maka ịta ihe m na-achịkọwara na nchọrọ isi na ya baịbụl ịma wee mara onye agha na-akpọ sọl wee bụrụ na mgbe ọ bụ eze ụmụ Izrel na ọ bịara na-eme ọtọ nọ o wee na-eme onye nwụọ wee na-enwe mpịawa azụ Chukwu okike wee gbakụdi azụ mpịawa azụ ọ na-enwe bịara mee ụmụ Izrel na-enwe mmeri daiz a na-eberi ha n'agha ha na-enwe ndọchigha azụ kedu ihe o mezi sọl mere sọl wee megide wee sị mba na ihe nke a karịala ka eje ka ọzọ tụọ ndị amụma mgbe ochie ka o wee malụ na o ihe ọ na-emeta ọfụma na ihe ọ ga-eme ka ndị ichie na mmụọ dịbe ha wee nwee ike wee kwado ya o je ka ọzọ tụọ nwaanyị na-agba afa ama niile gosiri ya na bible nwaanyị mgbe ọ na-agbazi afọ anwa samuel wee pụta wee si ya sọl kere ihe ị na-eji sọpụrụ ha na ana wee pasịara ya meseji so onye na-achịkọwalụ gị na na ndị mmụọ fọ ndị midiọm na-ezi mmadụ ozi gwa mmadụ etu ọnọdụ sikwụrụ na ana mmụọ nke a ihe ama nke ịbụa mma amakwara ga-atụ ebe ọzọ agbakwara afa na baịbụl ije na akwụkwọ jona ị ga-afụ ebe a kọrọ akụkọ gbasara jona jona bụ onye a kpọrọ oku ka ọ bụrụ ebesi nja chukwu okike nyekwuru ya wee sị ya nye ajebe n'obodo a na-akpọ ninive onye n'obodo ninive ka o zie ha ozi ka ha si n'ajọ omume ha wee chegharịa jona wee sị mbakwa na ya ama eje n'obodo ninive na ndị obodo ninive emego mpụ ma ọtọnọ na ha dizavụrụ ka ha nwụọ n'ime mmehie ha o wee jụ na ya ma eje mgbe ọ jụziri na ọma eje mmụọ manyere ya na ọ ga-ejeriri maka onye ekwere ekwetara ya jona wee gbaa ọsọ wee sị mba wee nye banye n'ụgbọ ka o jee n'obodo tere aka ka ọ na-arie mgbe ihe mezirinụ ebunu mmiri wee tụba ụdị afụrubere ụdị ya mbụ ndị niile na-eme ya bụ njem nọ n'ime ụgbọ a wee sị mba na ha afụrubere ụdị a na ụdị ebunu mmiri a nwere ihe ka ọ ya nọ na ha chọpụtara na iwu ụmụ mmụọ nọ ha n'ahụ and na efika is not taken na ha ga-atụ ndụ ha n'ime ihe ha meziri ha wee si oke na ha ga-agba afa ọnya bụ ife nza enwere ụzọ dị iche iche eji agba afa mma akụwachara ya taa gee ntị ma gee ntị nke ọma ife nza ịkpọrịa ife nza ịkpọrịa ike okwu onwe ya na-akpọ ike okwu ọ bụrụ na ijego na be dibịa mbụ enwere ike ịsị gị ngwa ije eke okwu ike okwu abụ na ịchọrọ ịgba afa ka ị marụ n'isi mmadụ na abụọ ma ọ bụ ịtọ ma ọ bụ karịa ka ị mara onye ọ bụ n'ọnya kọmitiri kraịm na-etu a e, ma ọ bụ onye ọ bụ ya ka ozi achịrị aka ya wee na-abịa ihe ị ga-eme bụ asị katọ ihe enweghị ka ọ bụla aka n'osisi ma ọ bụ ihe ọbụla dị ndụ ịkatịa idebe na ịkpọ ya afa ọ bụrụ na ị chọrọ n'ọhịa ị chọrọ ịma bitwin obi and ada iwodi ya n'ụzọ ọnụ si ọgụnwawa obi gịnwawa obi idebe na were aka ndị were aja wụọ ya were aka ebe were aja wụọ ya idebe ya ịkata dada wan otu ya si n'ọgụnwaba ada idebe na were aka ndị were aja wụọ ya were aka ebe were aja wụọ ya onye na-agba afa agbazie afa onye na-agba afa agbazie afa ọ bụrụ na obi bụ onye na-ekwu ya bụ okwu ọma obi ọ bụrụ na ada ọma ada so e nwere so many ways eji eme ya ike use other objects mana achọrọ m ka nye instance etu o si adị ụdị a ka ha fere nza ụfọdụ na-akpọ ya ife nza ụfọdụ na-akpọ ya ikoku wee fee nza o wee ma gịnị jona ha wee sị eu jona oo kere ihe imelụ na ọ ga-abụ n'ime na mpụ ma ọtọ na ọwa megide onye nwe anyị chineke maka ihe na na ha niile ama anwụ maka mmehie gị nọọ ka mma ofu onye nwụ maka ọra dama ọra egwu maka ofu onye na ha dị sorry but at this point na ha enwere ndị ọpshọn na-abụrụ ịtụbaghị gị n'ime mmiri ka ha nwere onwe ha nke bụ eziokwu n'ọkwa nke a ka ha mere ha wee were jona wee tụba na mmiri wee sị na nnukwu azụ lụrụ jona wee buru jona jebe n'obodo Ninive maka na ihe ụwa bụ onye ekwerọ mmụọ ekwetara ya wee gbọpụta ya n'obodo Ninive irotantly Jona achọrọ ije kwechirikwa ya ama eje isted ojue na under the tree n'ebe anwa si ka o na anwụ na-achị ya maka na iwu ụmụ mmụọ adịgo narị ya ihe ụmụ mmụọ mere yes ụmụ mmụọ ndị bi na ya bụ osisi ndị ọ bụ through dia activities ka ya bụ osisi ji wee dị ndụ eh? the herbs all of them packaged that particular tree and that tree became useless and ceased no more that tree were nwụọ that tree were nwụọ n'ime na ya bụ tree nwụsịrị n'ime anya bụtara igbo enwere ozi shelta na-enye ndo n'ebe jona nọ mgbe agha ka jona ji wee mara na iwu ụmụ mmụọ adịghịla wee jechee ozi asị eje ihe nna achịkwala gị na akụkọ abụ ife nza ọ bụrụ tata ka ịgba afa bido ọ dịwara from the ancient time tekatekarị mana e nwere ụzọ dị iche iche dị e agba afa akụwabuola na ya mbụ mana mma akụwakwa ya taa kọwalụ gị na ihe bụ ịgba afa bụ the ability to see what is happening in the other divine e nwere ụzọ dị iche iche esi agba afa wee nye ụdị mmadụ dị iche iche site na ụdị oku agbụrụ onye dị iche iche e nwere ndị ịgba afa ha bụ true prophecy agwara gị dịka na ihe bụ ịgba afọ abụ onye ahụ inwe abiliti gwa gị ihe na-eme na mmụọ ka ọ nọdụ sikwuru afọ abụ spiritual lab yes etu o si agba ọ bụrụ na inwe showdown ọ bụrụ na ahụ adọrọ gị ijee lab ka e nwee nyocha n'ime arụ gị marụ ka ọnọdụ sikwuru ọnya ka afọ na-alụ afọ ahụ spiritual lab ka e nwee nyocha na ihe gbasara gị ya na ihe gbasara etu ọnọdụ sikwuru na ezinụlọ gị a na agba ya ịgba afa so e nwere many ways eji agba afa e nwere ndị na-agba afa by prophecy yes e nwere ndị na-agba afa by ọwụ dị aka ndị pastor na-eyuz karị by prophecy na-abụ na na o nwere ike ọ nọrọ mmụọ agwụ ya okwu o nwere ike kpọọ ha afa ma mmụọ nwere ike ịgwụ ya na o nwere onye na-aza afa dị etu a mmụọ nwere ike ịgwa na onwe onye na-aza afa etu a nọ n'ọnọdụ imere ebere gwa ya nwa n'otu o nwere ike o pronansie ya jụọ ọkọrọ onye na-aza afa etu a n'ebe a na o nwere ozi o nwere ọya enye gị ọnwa a na-eto a onyezie gị dat message yes aha afa ka ọ bụ maka na ihe o mere ụbụ ịgwa gị etu ọnọdụ si wee kwụrụ na mmụọ n'ihe gbasara gị den nke ọzọkwa bụ na mmadụ nwere ike ịgbakwa afa n'ụdị dị iche iche e nwere nkewa afa nlọ yes ka esi abụ ụdị ahụ si abụ ụdị afa awụ na na o nwere onye ha abụ etoghị nnọ na ọ bụrụ na ikpebigo n'onwe gị n'ebe ị nọ nne chọrọ ịbịa na nke Ogbuefi eze na Ugochi bịa gbaa afa ee ada afa gị nwere ike bụ Okeke yes Um, ma afọ ga-akpụrụ okorie okafọ maọbụ okonkwọ dede enwere ụdị ọya ọ bụrụ meseji nwere ike mmụọ atazie m ozi si na o nwere onye ga-abịa na nke m echi na afọ ya bụ okeke yes na onye si saịdị imo wee bịa na ihe bụ nsogbu ya bụ alụ ihe bụ isi afọ kwara okwu na nsogbu ya bụ alụ o metara n'onwe ya ma ọ bụ na ihe bụ nsogbu ya bụ na ndị amụsụ ma ọ bụ na ihe bụ nsogbu ya bụ ihe si n'iyi uwe ya ma ọ bụ ihe bụ nsogbu ya bụ ihe si na chi ịghọtara ya so ọ bụrụ na okwu etu a okwu etu a ị marụ na n'ụka ọka ego ha ọ bụ okwu ebe nsogbu onye agha a na-ekwu maka esi den ọ bụrụ na ọ kwụcha gwachaa etu a ị mara na na ọ gị ihe wụ the cardinal point den ihe bụ isi afọ kwagbogbo ihe bụ nsogbu onye a isi afọ kwagbogbo a ka ọ gwara gị yes ọ gwazie ihe bụ isi afọ kwagbogbo a ịmalụgo ebe nsogbu isi afọ kwagbogbo a si den any other other things ruzie minor ịgbara aka n'afọ ya enwere ụdịbe isi afọ kwawo bụ nsogbu dịka m si gwa gị na afọ ahụ spiritual lab enwere e ike agbawa afọ gbawa afọ gbọta afa ihe dịka ihe sis bụ ihe pụtara n'afọ gị mana nke bụ eziokwu na enwere ike ọ bụrụ na ọfọ bụ the cardinal point o nwere ike ọ bụrụ na ọfọ a ka ọ ga-abụ ime ha ana if one great changes the other ones bụ or after effect sin and negligence of not doing those things that is required ka mma that ọ bụrụ na moto gị na-eme overheat enwere so many things nwere ike ịkọs moto ime overheat yes ọ bụrụ na fanụ dị na moto gị kwụsịrị ọrụ ọ bụrụ na ị maghị and he paid attention na fan gị kwụsịrị ọrụ o nwere ike ime moto gị ọ na-eme overheat o nwekwaziri ike ime moto gị if care is not taken ọ na top gasket <laughs> ọ bụ na moto gị na radiator gị ruru unyi too much nke bụ na mmiri adịghị flow ọfụma ọ ga-emekwa mmiri ama na-aga na wọta pọmpụ wọta pọmpụ kwesịrị ịda pọmpụ mmiri na-aga na tọp ebe ọ kwesịrị ịga wee na-ekuru the temperature of the engine ka njini si anụ ọkụ ọ bụrụ na radiator ga-adịrọ mma o nwere ike if care is not taken ipere attention ya o nwere ike irizọt moto gị ime overheat and o nwekwara ike irizọt na moto gị ime gịnị ịbụ on top gasket <laughs> now if na the problem now the problem na abụ na ọ bụrụ na na the moto abụọ go top casket already and ihe wụ problem o ji bọọ top gasket bụ na fan ga-adị alụ ọrụ ma ọ bụ na na moto ha abụọ go top gasket already mana ihe kpatara na ya bụ top gasket o top gasket bụ na radiator gị dị now ọ bụrụ na ị mara how things ije kịta asị ka ije dozie top gasket bọọdụ without ebu ụzọ dozie fan maka na ọ bụ dị the the main cause of that top gasket to a ball ọ bụrụ na i ụzọ wee dozie ya bụ fan ọ bụrụ na i that top gasket o nwere ike bọọlụ ọzọ <laughs> ya Eh, a na-akpa nara wee kpana ọfọ gosi na na ọ bụrụ na ị chọrọ eziokwu eziokwu ilu moto gị iburu ụzọ chenjie ọ bụrụ na fan wụrụ bọm iburu ụzọ chenjie fan then chenjie top gasket ị mara na moto gị agabakọ ọfụma ma ọ bụrụ na problem moto wụ redietọ na fan gị na-eku na redietọ ọ bụrụ na ọ dị sodeti na mmiri ada aga ọfụma then ịsa redietọ gị ma ọ bụ chenjie gị ọfụ na ọ dịgo tu then nede wọta pọmpụ gị isi ọ na-alụ ọrụ then ọ bụrụ na necha ha ọ na ha dị n'ọda then idozie top gasket ibrodo ihe ebudo ọ nọ rediato iche je rediato ọ bụrụ na ọ ndozi ihe dozire ya asị asị saa ya then ị na wọta pọmpụ then ọ na wọta pọmpụ is not good icheje wọta pọmpụ then mfe ime gịnị iche ichenje top gasket ụfọdụ ihe ime na aha akpa na ala akpa n'ụzọ maka ihi edosiazi ebutu ala sịara gị mana ọ bụrụ na ejọmpụọ taiming jee jọmpụọ na idozi tap top gasket ute ata asaghị radiator ute ata eche dị water pump it's just matter of time ji agwa to spare one onye <laughs> ahụ ihe na-eme n'afa so afa gbaala gị afa a na-enwe the basics ndị bụ ndị kọsụrụ ahụ the whole problem nwezie ndị bụ as a result of na ihe adịrọ mma mebie nke ọzọ maka na ihe kwụrụ ife ahụ ya ebi nke ahụ ihe ya ama nke ọzọkwa abụ n'ihe gbasara afa ihe ama abụ ọ bụrụ na ị marịchajie ihe bụ ka ndị na-apọịntị nda mara ka ihe esi den enwere many ways eji agba afa enwere afa a na-agba afọ intuition o nwere ndị mmụọ na-agwa okwu n'ime obi yes ana ha kwuo ekwute akọrọ m akụkọ ugboro ugboro one bụ one agwara m ụrụ na o nwere ụbọchị nnọ n'ụgbọ afọ m agwa m na onwe onye na-achọ m dịbịa ịba gba afa ha dị mmadụ na-abụ nsị ha ha na-abụ ya bata ha si mes na ha na-abụ ya bata ụmụ agbọghọbịa ha yi cheka ha wee bata wee nye ha oche gwa ha ego na m ji agba afọ ha debere m ego m ji agba afa ihe afọ m ka m chiritere ozugbo afa gwa m na onye nna gbara afa reverend sista I was shocked nwụsa ihe afa m wee jụọ ya nne si ya reverend ah, sister ọsị m ya si <laughs> na ya bụ reverend sister ọsị m nke ka si wee mmadụ maka na ohi efe nkịtị mana onye tuishọn a gwara m mmụọ gwara m sị m na onye nna gbara fa reverend sister so afọ ka ọ bụ e nwere ọtụtụ ndị mmadụ nwere ike ịbịa n'oge afa ozugbo onye a na-eti ha a n'isi na afọ na onye mmụọ akwụkwọ m ihe o wee bịa mana mgbe ahụ ọ bụrụ na nzibe ya ozi ọ mụghị m ya appreciate maka na ebumnobi ya bụ na aga agbarị ya afa na aga awuriri afa ya so ihe ahụ bụ n'obi ọ bụrụ na ị mere ya ọ maghị m appreciate unless na onye bịara for ordinary counseling then enwere m ike ozi na-abịazi anụmezi ozi ozi na-abịazi anụmezi ozi akwadogodo onye akpọrọ ọrụ nwe onye akpọrọ ọrụ weda ma ọ na-arụ n'ụka ma ọ bụ n'ọdịnala ihe dị na sokoto dị na sokoto ọnwa ụbọchị mba na tempo ọ bụrụ abụ ga na-agụ m mapụ na nna abụ abụ bido aragụ waghara egwu awụmabịa ofu ihe ofe ala ji ka anyị na achọ anụ den nke ọzọ ọbụla o nwere onye nwụ afa nke ya by voice nwee ndị nwụ na ha na-afụ afụ o nwere ndị mmụọ na-abịakwute n'iche ọbụrụkwa bụrụkwa in broad daylight ọbịa ndị ichie abịa zibe ya ozi gbasara ihe na-eme na be ha maọbụ ihe na-eme na be onye ọzọ nwee nke na-abụ onye anụ voice nye name clearly akpọrọ ya afa onye na-etu a si ya na onye na-etu a dị responsible ihe na-etu a afa ka ọ bụ ịghọtara ya so ma ọkwa ndị ijeru n'ụka esi ego ozi ma ọ bụ na dibịa gbara ya n'afa ma ọkwa ndị na-aga n'ụzọ onye ala wee kpọọ ụsi nwaanyị eze nwaanyị ma nnukwu nwaanyị ma ndị eze nwoke gịnị ji gị ije bido ọrụ gị ọgwụ ọtụtụ ndị mmadụ onye bụ onye ala bịa gwa ha okwu ya bụ ha naruo ha na-echi ọ bụrụ eziokwu ha na-adị sọpraịz afa ka ọ gbaala gị ọ bụrụ ọsọ mgbe ị ji akwụ ụgwọ o nwere so many ways eji agba afa yes if you are favored mmụọ nwere ike isi n'ụdị ọbụla besigosi ọkwa ndị na-anụ voice agwara m ụnụ na-enwere so many ways mmadụ ji enweta meseji from the media agwara gị na onwe onye na-akpọ Samuel akọgoro m na akụkọ agboro kwuru ugboro so na samuel onye mụrụ ya bụ ana afa nna ya bụ elkana nna ya bụ onye nchụacha nne ya bụ ana bụ the second wife of his father mana nna ya fụrụ ana n'anya nke ukwuu mana a amụtara nwa mana o nwere mmemme ha na-ada ejebe na shilo mmemme a na-eje na shilo wụ annual festival dịka ụdị festival a ihe eji na nchekwa anyị mere yesterday yes our ah, once in a year festival ana wee jebe ya na di ya wee jebe na shilo ọ mmemme shilo a ebe a ka ndị redim na ndị ọzọ si wee boro that language shilo festival ha na adị ejebe during December time yes so mmemme a ka ha bịalụ a na wee jee n'ebe nchụaja na ọcha na-ekpe ekpere na-ebe akwa na-ama jijiji onye nchụaja na-akpọ ịlaị wee bịakwutesi a na kerụkwa mgbe ibido ọṅụma mmanya o wee sị onye nwe m na ọ mmanya ọka ngwa nwa gị ṅụrụ kama etu o si dị ya n'obi ka m bịa n'iru chineke wee tiwe obi n'ihe na-ebe akwa na-ama jijiji akwa ya metụrụ ịla anyị n'obi o wee sị ya dịkwupi okwu n'isi dịka onye nchụaja si ya na ngwana n'udo ka chineke mezuoro gị ihe yọrọ ya ka ahụ na udo na dị eme ka ọ dị ka di na nwunye a na wee dị ime wee mụọ nwa ma nwa ahụ samuel mmiri nwa ayọtara chukwu na ayịyọ o mechakwara kpọrọkwa nwa jee tinye n'ebe mm, eh, ebe a na-azụ ka ọ bụrụ onye ka ọ gbaa ọsọ agwụ n'aka onye lai bụ nnukwu ụkọchukwu mgbe ọ na-agbazi ọ nọzi na nke lai ọ nọ wonde wee nụ ka bọịsị kpọrọ ya samuel samuel and ọ nọ n'ọsọ ya na onye nchụaja nọ na tempụl o wee dịkwa onye nchụaja si ya ilai si ya ịkpọrọ m o wee sị ya na ya akpọghị ya ọ pụwakwa o torọkwa aka ọnụkwa samuel samuel onye nchụaja wee sị o jekwa onye nchụaja si ya m onye nchụaja si na ya kpọrọ ya ma arụtọ na ọbụ onye nchụaja ọ malugo na mmụọ na-akpọ ya oku kpọ ya sị si ya o wee ya ọ bụrụ na onu a na-akpọ gị kpọọ gị ọzọ ikwuo kwube na nwa odibo gị na-ege ntị kwube na nwa odibo gị na-ege ntị anọ ọnya maka o mere o kwuo na nwa odibo ya na-ege ntị mmụọ wee zie ya ozi ozi ahụ eziri ya bụ ozi mmụọ ọkọzọ mmụọ ezi apasgoro infọmeshọn ọ chọrọ ịpasịrị ya so consulting the medium ị ga-anọrịrị na steeti and frame of mind ị nwere receive dat message so e nwere so many ways mmadụ ji enweta message enwere ndị na-enwetapụtụrụ nlọ then then abịazie n'ịgba afa na ụdị ndị mmadụ maka ekwughara na ịgba afa obi ndị mmadụ abụrụ mkpụrụ afa a na-agha enwere so many ways enwere ndị na-agba afọ udu udu yes udu ya ma yes udu obere udu mana enwere some certain things second things na-adị n'ime ya bụ then ọ fortified izie ya ụmụ mmụọ a fortified izie ya ebe na-abịa weta udu ahụ ọ yọọ ya yọọ ya yọọ ya yọọ ya ọkpọgụọ mmụọ mee gradation wụpụta ya ihe ọ wụpụtara n'ime ka ọ ga-eji wee gị ozi mmụọ na-agwazi ihe ọ ya agwazi yes nke a e nwere ndị na-agba afọ ugiri afọ ugiri yes then e nwere ndị na-agba afọ afọ afọ ịta ndị na-eyuzi ịta yes nke ọ na-abụ ajụọ ya ajụọ na-ata yes or no yes ịta nwere so many enwe nke a na-eme nke na-emeghị emeghere nke e na-asaghị asa asaghị enwere so many of it yes ọ ịta ịta dị n'ụdị na ụdị e nwekwara ndị na-agba afa nọmali ị ga-afụ ụmụ mkpụrụ ihe dị iche iche ya dị n'efere ụfọdụ na-akpọ ya afa ndị afa ndị mmiri yes e nwegwara ndị na-agba afa ọ bụ nọọ ndị na-ama ịfa ị ga-afụ ndị nwere ike iweta ihe dị ka aja white a ga-anwụ na aha ede n'ala ọ na-edezi ihe na ya ọ na-ede ihe na ya ọ na-ede ihe na otesi ihe niile ya bịa ọtapịarị gị ọgwụ enwere so omenye. enwere ndị na-eji ọjị wee na-agba ọ dị correct enwere ndị na-eyi uzu ego ahụ na akara aka enwere so many ngwa ndị nwere ike use a basin of water yes ngwa ndị nwere ike use milo so many mana ya na-achịkọwara gị na onwe na afa karịrị ibe ya afa na-adị correct ebe a na-enwe error bụ na the interpreter dị interpreter the person that is consulting the video might not be able to give the right interpretation of ihe the medium na-ekwu onye a nwere ike ma ya enwere ike inye the right interpretation just like etu ahụ mgbe elda mgbe anyị dị n'ụmụazị when we are so small early 80s yes na early 80s eso nwee fụ ndị ọcha ndị ọcha so nwe nọ na parish anyị na Oraifite mgbe aha katkis anyị gara ebe onye ọcha sụọ n'oyibo katkis atapịa n'igbo

maybe because of the inner disposition of the person at that particular moment maybe na ọ nọrọ n'ọkwa ọ nọrọ etu o isi wee nọ spiritually ka o wee nwee ike wee nweta this message well or maybe na mmụọ na pass that message karịrị ya enwere error enwere gap onye akpata na na-enwere ike ma ihe nweta the interpretation very well mana ọ bụrụ ma mmụọ ma afọ na-atị asị ọ na-ekwu eziokwu and o usoro afọ ọbụla karịrị ibe ya gị ọrụ mmụọ kpọrọ gị ọrụ agwaghị ụdị usoro afọ ọ chọrọ ka ị gbaa ụfọdụ ogbu mgbe mmụọ kpọrọ gị ọrụ ka ọ ga-eji aka ọ bụrụ na ọ chọrọ ka ị gbaa afọ ọjị ịfụ na aga ewere ọjị ya ndị iche bịara jibịa nwe ya n'aka si gị na ọjị ya ka ị ga-eji na-agba afa ụfọdụ ogbu ndị a na-abịa achọ ife afọ ugiri ụfọdụ ndị a na-abịa achị ha nke ndị mmiri nke ha ndị mmiri ya ma ọ bụ nke udu ọ bụ nke dị iche iche so ọ bụrụ na afọ adịrọ correct onye dị responsible bụ dị interpreter onye gbaa dị afa ọ bụrụ na ndị mmụọ amarọzi ihe because the gods are wise etu a ka ọ dịkwa na laabụ ụlọ ọgwụ I can tell you laabụ ụlọ ọgwụ niile ị na-eje since we are born abụ amamanata ofu o nwere ike ịbụ the error of the the scientist lab scientist ịghọtara ya o nwere ike osikwa na the equipment etu o si kwado onwe ya o nwere ike o osi the modern equipment or outdated equipment na ọ bụrụ na medical terms ihe ọ bụ ọ ka wụkwa the of the the the lab scientist so ọ bụrụ na onye na-agbara gị afa enwere ike wee tapịa ihe mmụọ gwara ya ọ ka bụkwa fọt ya ọ bụrụ fọt ụmụ maka na mmụọ the gods nwere mgbe nna anyị ahụ mgbe n'ihe ego na abụja mgbe nna nwụchago m mana nwe ihe bụ na ha si makana ha bana ko bobi sa mara bari hen yo that time I am very weak they work with weakness sent health center da da ba na uno da buta de da cha lab wasam nan walo typhoid but they give me typhoid and uh, eh, you can have one then I said na ha yetinin drip I decided to go with them because the health center is very close to my house. But our hospital, my family hospital, is very far. Yes. So I decided now, I'm now drip at that health center. Now, when I am drip, I na now after when that they one weaker and weaker and weaker. Despite the, all the injections, the drugs, and the Oguhana in the drip. Loss of appetite, nothing, nothing. After I take this treatment for two days, no different no changes at a stage nwana o wee sọmọ nọ kọleji ka anyị nyara moto wee jebe n'ụlọ ọgwụ n'ebe ndị eje n'ụbalị wee were ọgwụ ndị nwụfara anwụfụ wee were wee jegogosia dị dọkịta gwa ha ihe ha kwuru na lab oneji anyị sị na ọgwụ ha nyere m nwa ọgwụ taifọd mana base maka ọ bịa ajụbazie m ajụjụ dị iche iche zacha ya ọsọ na based on ihe nzara na ajụjụ na na problem m na ihe nwa na-afụ dịka dọkịta nwere experience m na ọ bụrụ typhoid bụ my problem na ya na suspect malaria however na ma ama na this night however na ma ama na this night maka na ọfụ na the malaria abago m ahụ ọfụma ekwekwana m otiri drip m lahụ n'ụlọ ọgwụ ọsọ m na first thing tomorrow morning na ndị lab scientist ụlọ ọgwụ ya ga-abịa were ọbara m ka e wee nwee test mana abịara ọrụcha test ya wee chọpụta na m nwere malaria plus plus plus karịrị ihe ọ pụtara m nwere high fever then less malaria less typhoid na typhoid na ọrịa ọnọdụ ya mana ihe nwere ọwụ malaria mana ihe wee kwenye n'ihe o kwuru bụ na ka ndị nkọdụ na-etretin typhoid I wasn't getting myself so nwaanyị wee place m on ọgwụ ma injection ma trip That is the highest timelessy goal, highest combated treatment in life. We treat onye ụmụ ọgwụ mgbe anyị fụ m I slam I machete so onye ụmụ ọgwụ na-enye m ọgwụ na-enye m ọgwụ na-enye m ọgwụ that time m na-agwa gị ube weakness na that time ntụ anyị saa I can't even stand yes I will maybe sit on the my toilet seat ụlọ ọgwụ or a private room. So, for me to have my bath or loses strength. So after cold treat him, or they treat him every day. Now and get my strength every day. Now for different, every day now for different. Before you know it, I start eating well. So, see the man. But I can tell you, oh no, oh no. The same lab scientist, who's a lab scientist. But now, uh, isn't it? Have no, no. na ọ nwere onye isi na-ebu ogidi maka na isi adịghị ebu ogidi bụ ogidi ogidi nju oyi onu o gosi na lab sayentist nwaanyị nke a ọgwụ anjel ka ma egwu alụ karịa ndị nke ọtọ ndị na health center ha niile bụkwa ndị graduate gradet jere university ụsa lab sayentist mana ịfụtana na nwere ihe ibe ji karịa ibe n'isi n'isi hapụ n'ọnụ so gịnị ka anyị ji m n'aka na ịghọtara ihe m ihe m na-achị kọwalụ gị bụ na afa dị real mana inability of the interpreter my differ so mana ụdị ọbụla metọd ọbụla eji gbara gị afa nwa afa ihe ga-eji mara afa nwa na afa ka ibie bụ na o nwere onye ga-eyuzigoro ugiri gbachala gị afa ibe ihe e kwuru n'afa ihe na-ebe aka na-ebe one month three months six months one year ihe na-ebe a na-ebe nothing changed nwa onye nwere ike izi uso ozi ma onye uso dị ọda metọ ọfụ ya bụ ya problem ọsọ ya maka na ọ bụrụ ịma hapụ isi kpọbara ike ajụ ọ bụrụ na ihe nwe nsogbu onye a bụ bụ ihe dị n'isi ma ọ bụ alụ ma ọ bụ ụchụ ije na-efe idiri echi ya ọmaba maka na ịkpanọ na ịkpa ịkpanọ ụfọ ka m kwụsị ebe a ịnwe ajụjụ na nkụzi a ma ọ bụ na ịchọ ka a gbalụ gị miri emi send the message na WhatsApp. Yes. 0813 82 43 871. I repeat. 0813 82 43 871. N'aha okike nke pụrụ ime ihe niile ike na akị aka ya bịa. Ekwuo m okwu ngosi n'isi ndị niile sonyela anyị n'oge awa nke eziokwu. Agụọ m ọfọ ndụ ọfọ ihe ọma dị iche iche n'isi children of the temple friends of the temple anyị ya na n'isi ndị niile na-esonye na anyị na-aja anyị na-achụ kwa ọnwa kwa ọnwa a sịrị na ọmaka ga-emere ụlọ a sịrị m na echeche ihe ọjọọ ya eme na onye a ga-eme onwe akpọkọ mmụọ onye na-eri oke na ike si onye ọbụla si ka o mee ụlọ na ya n'ụlọ ụmụ mmụọ na-agagharị na-eme mma ee eh? mebe ndị anwa na ha karịrị ha a sị na unu ga-ejere obodo unu ga-adakwasị n'aha Chukwu oke nke pụrụ ime ihe niile agazie ka ọ dịkwa n'oge awa nke eziokwu echi niile ee ọkwa ndị mmadụ maka eziokwu a akụrọ mmiri nke ịmụta ya gazie bye ee maka ndị enyi m ịma na nwere m wazapụ personal mana onye wazap mesi only send ya na ya bụ wazap ma ọ bụrụ na ị chọrọ gara direct 0805 78 672. I repeat 0805 78 37 672. That guy's My